ụmụnne m n'ime chineke ekele nke udo ka m ji bịa n'ogede ugbu a wee na-asị ka udo nke chineke nke kachasị udo niile dịchasịara ụnụ n'ebe ọ dị ukwuu site na jizọs kraịst bụ onye nwanyị eme abụ m ezi nwanne ụlọ nwoke obichukwu tony eberechukwu anyị mata na ozi ọma na-abịara anyị site n'ụlọ ọrụ ndị Life Word redio ministri nke mba niile gbara gburugburu mba ụwa dum ọ bụ site na ngalaba nke afrịka na ngalaba nke naijiria nke site n'ime ologu elu n'ime ibadan na steeti ka oziọma nke a si eru anya aka n'ogede ugbu a na inwe ihe ntụgharị uche n'ụbọchị nke taa anyị ga-eleba anya na akwụkwọ nke onye amụma bụ daniel daniel isi nke mbụ ga-amalite ego na amaokwu nke asatọ na amaokwu nke abụọ amaokwu nke asatọ na amaokwu nke itenaine ọsị daniel wee tinye nke a n'obi ya na ọ gaghị ewere ihe ọṅụṅụ ọma eze maọbụ mmanya vaịnụ ọ na-aṅụ omee onwe ya ka ọ ghara ịdị nsọ o wee chọọ n'aka onye isi ndị ọnọdụ ka ọ ghara ime onwe ya onye na-adịghị nsọ chineke wee nye daniel ka enwee nwee ebere na obi ebere niile na anya onye isi ndị ọnọzi ka chineke were ebere n'afọma ya wee gọzie okwu nke a ka ọ mịa mkpụrụ n'ime anyị wee nyekwana anyị ezi ndụ site n'ugbu a wee ruo mgbe ebighị ebi na ịga n'iru ihe anyị ga-eji wee mere isi akụkọ ma isiokwu ga-abụ nwee ezi mkpebi ọzọ nwee ezi mkpebi ọ bụ na ele ebe anyị gụpụtara anyị fụ na daniel na ndị ikom ndị ụmụ ndị hibru ma ndị juu ndị ya na ha dọrọ n'uru nọ na ala mba ọzọ ala nke a dọrọ ha n'uru wee na-ege ozi dịka osi wee kwesị mgbe ha na-aga ozi ya ewee chọọ ka ha ka etinye ha n'ọnọdụ mmerụ na n'ọnọdụ ife arụsị nke obodo ahụ na nke eze ya daniel wee mata ihe ndị a n'ihi na ọ bụ na ha ṅụọ mmanya ma ọ rie ihe ọbụla nke site n'aka eze wee ihe a bụ ihe a gọrọ arụsị ihe a bụ ihe eji wee chụọ àjà ihe ndị a bụ ihe enyere n'okwu arụsị wee wepụta ọ bụghị ihe rụrụ arụ daniel onye nwere nghọta na onye maara chineke nke ọ na-efe wee si wee nwee mkpebi n'obi ya na ya agaghị emerụ onwe arụ ya wee isi si n'iri ihe dịka ndị ọzọ si eri ihe a bụ mkpebi nke o nwere ọ bụghị mmadụ gwere anyị matara na mgbe ihe ndị a na-eme ha anọghị n'obodo nke ndị juu nke eji anọ n'obodo nke aka ha enweghịkwana ikikere nke iji wee bụ na na ndị nwere onwe ha ha nọ n'ala mba ọzọ ma ha kpebiri daniel nwere mkpebi ya na ndị otu ya nwere mkpebi na iri ihe nke agọrọ arụsị etu a ka ọ dị mụ na gị ụwa nke anyị nọ n'ime na ndị kpọrọ onwe ha ndị nke kraịst na ndị nke na-efe chineke n'ime mmụọ na eziokwu ile anya fune nwere ihe arụ na ihe rụgasịrị arụ juru n'ụwa taa esite na ịchụ ịkwa iko na ịkwa emu ma ịkpọrọ igbu mmadụ n'ihe jugasịrị ihe ọjọọ jugasịrị dị ebe niile dị iche iche mana ndị nke mara chineke ha akwụkwọ nke daniel gwara anyị sị na ha ga-adị ike ma na-ewukwa ewu ọ bụ na ịmata chineke nke na-efe ị ga-adị ike na-ewu ewu dịka daniel wee nwee daniel wee sị na ya ga-emerụ onwe gaghị emerụ onwe site na ịga klọbụ ma site na ife arụsị ma site na iji eri ihe na-ekwesịghị ma ihe ọ bụla a kapụtara ihe ndị a niile bụ mkpebi mmadụ kwesịrị inwe ka o wee bụrụ onye nke na-eso ụzọ nke chineke wee na-esosi ya ike ọ bụrụ na ị na-agụ akwụkwọ nsọ na-atụgharị uche o nwere ebe ị gaghị aga o nwere ndị gị na ha ejeghị na-awụ nkwọ o nwere ebe ị kwesịghị ị na-anọ akwụkwọ nsọ mere ka anyị mata ọ bụ na agụọ eh, abụọma nke mbụ ọ sị na ndị nke na-eso chineke na ha agaghị anọ ọdụ n'ebe ndị na-emebi iwu nọ ha agaghịkwa na-eguzoro n'ebe ndị na-akwa emu nọ ha agaghịkwa a na-aga ije ha agaghịkwa aga ije n'ebe ndị na-emebi iwu nọ n'ihi na ihe na-amasị ha ma ihe echiche obi ha ma ihe na-ama ha ụtọ ha ụtọ n'obi ga-abụ ime ihe nke chineke na-achọ dịka chineke si wee chọọ so okwu ebe anyị na-agụpụta ebe anyị gụpụtara na ihe nke anyị na-akọwa n'ụbọchị nke taa nke nsọ na-eme ka anyị ghọta onye na-agwa anyị na anyị ga-adị iche na omume na mkpebi ndị ọzọ abụ na anyị na-eso chineke na-eso ọkpara ya bụ jizọs kraịst onye nke bịa nwụọ n'obodo maka anyị o nwere ebe anyị ekwesịghị ịga o nwere ihe anyị na-ekwesịghị iri o nwere ihe anyị na-ekwesịghị ime ihe ndị a niile bụ ihe na-emerụ arụ mmadụ ọ bụghị ihe ọbụla anyị aṅụ o nwere mmanya ndị na-aba n'anya anyị ekwesịghị ị na-aṅụ n'ihi na ọ bụ na anyị ṅụchaa mmanya ndị a ogbuwe anyị egbuwe anyị ekwesịghị anyị ga na-emezi dị ka chineke si wee chọọ so ihe ndị a niile ka anyị ga-ewezuga onwe anyị n'akụkụ ha daniel nwere mkpebi site na iso ụzọ nke chineke dịka o si wee kwe mmụọ nsọ wee na kpọọ mụ na gị na-abụ n'oge dị ugbu a wee na-akọwara anyị na anyị ga-enwe mkpebi nke pụrụ iche ezi mkpebi ụfọdụ na-ekwu mkpebi ọ bụ na aha ọfọ ụfọdụ asị gaghị eme nke gaghị emekwa nke ọzọ mana ihe a ị gaghị enwe ike ime n'ike nke aka gị ị pụrụ ime ihe nke a n'ike nke mmụọ nsọ nke chineke akwụkwọ nsọ mere ka anyị mata ọ bụghị site n'ike maọbụ site na mgbalị ma ọ gbaka mbọ ka ma ọ bụ site na mmụọ nsọ nke chineke akwụnsọ nsọ gwara anyị ihe ndị abụọ na-akọrọ anyị na mmadụ enweghị ike ịzọpụta onwe ya mmadụ enweghị ike ịkwụsị ịchụ nwaanyị mmadụ enweghị ike ịkwụsị ịṅụ mmanya na-aba n'anya mmadụ enweghịkwanye ike ịkwụsị ịṅụ siga ma ọ bụ ihe ndị a na-arụgasị na-eme ka arụ mmadụ rụọ arụ ikikere nwere bụ isoro jizọs kraịst si ọ bụrụ onye nwe gị na onye nzọpụta gị o wee nye gị ikikere iji wee bụrụ nwa nke chineke dịka akwụkwọ nsọ mere ka anyị mata na akwụkwọ oziọma jọn nke mbụ na amaokwu nke iri na abụọ ọsị na ndị nke kwere na jizọs kraịst ndị nke nabatara onyinye nke o nyere n'efu bụ nwa ya jizọs kraịst na ndị nke a ka e nyekwara n'ikike iji wee bụ ụmụ nke chineke ya natago ike nke a iji wee bụrụ nwa nke chineke ịnatawa ike nke a iji wee mmụọ nsọ ji na-edu gị ọ bụghị na mbata gị ga mee nke a ma ga-eme na nke ọzọ ikikere a bụ mmalite mmadụ iji wee nwee ike na ọbụladị ihe na-eme n'ụwa nke taa ọ bụ na ịnatabeghị ikikere nke a naanị jizọs kraịst bụ onye na-enye ikikere nke a ị ga-ehulata isi n'ebe ọbụla ị nọ kpere chineke n'oge ugbu a ebe ọbụla ị nọ ọ bụla ịnatabeghị jizọs kraịst dịka onye nwegịrị onye nzọpụta gị si ya na-elatagbo na-ekwetago n'ibụ onye mmehie n'imebiwo iwu ya n'izogo mkpa ebe zisi n'irigo ihe rụrụ arụ n'ịgakwa n'ije dịka otu osi wee kwesị ka ya ka ọ bịa na ozuzu oke n'oge dị ugbu a ka onye gị ikikere iji wee bụ nwa nke chineke mgbe a na-ekwadogo ịnara nwa nke ya bụ jizọs kraịst onye nke onye n'efu ka o wee bụrụ onye nwe gị na onye nzọpụta gị mgbe ị na-eme nke a chineke ga-atụkwasịra gị ikikere na amara n'udo na ngọzi nke pụrụ iche iji wee mee ka e bụrụ onye nke ya enwe mmeri n'ụzọ abụla nwa ụzọ welata isi n'ebe ọbụla nọ ugbu a ka ekpere chineke onye nwaanyị na chineke onye nke pụrụ ime ihe niile lee ndị ori gị ndị a ndị bịara dị ka ịmata gị n'ihi na ha adabeghị ụzọ pụrụ onye nwaanyị chineke kagbuo afọ ha n'akwụkwọ nke ọnwụ deba afọ ha n'akwụkwọ nke ndụ kagbuo afọ ha n'akwụkwọ nke nkọcha deba afa ha n'akwụkwọ nke ngọzi site n'oge dị ugbu a mee ka ha bụrụ ndị nke ya enwe mkpebi iso gị wee gị ike nye ha ebere na amara iji wee bụrụ ndị nke gị site n'ugbu a were mgbe ị ga-abịa kpọrọ ndị nke gị n'ihi jizọs kraịst bụ onye nwaanyị eme werekwana ọbara gị nwa tụrụ jizọs kraịst nkwupụrụ n'okwu nke abalị wee sachaa ha mee ka ha na ọcha ka ha dịkwa n'uju ka ha bụrụ ndị nke ya efega ofe ruo mgbe ị ga-abịa kpọrọ ndị nke gị n'aha jizọs gị onye mere mkpebi nke ekele m chineke n'ihi amara nke ya iwejisi gị ike kpebikwa nwee mkpebi na ịga na-efe chineke ofufe na ije n'ụlọ nsọ ya na-eso ndị nke chineke na-enwe ofufe ndụ na-agụ akwụkwọ nsọ nke chineke na-ekpekwa n'ekpere na ayụ ike nke chineke ka ọ na-eduga ka na mmụọ nsọ ya na-akpara gị ụzọ abụ ụzọ na-adịghị mgbe ị na-eme nka ị ga-abụ onye nwere ngozi na onye nwere mmeri n'ụzọ abụla nwa ọzọ n'ihi jizọs kraịst onye nwanyị amen matakwana na okwu a na-abịara nso n'ụlọ ọrụ ndị Life Word redio Ministry ọ bụ na anyị chọọ nka karịsịa anyị unu ga-enweta n'igwe okwu 08056719493 maọbụ 08132900111 onwe akọ mgbaama ma ihe mgbagwoju anya ma ọ kparịta ụka unu ga-enweta n'igwe okwu ndị a anyị na-ekele chineke na nzukọ nke mgbe anyị ga-ahụ ọzọ udo nke chineke nkechasị udo niile ga-adịrị unu chebekwana unu n'ụlọ ngozi nke pụrụ iche site n'ugbu a wee mgbe ebighị ebi n'ihi jizọs kraịst bụ onye nwe anyị amen